Eh, ụmụ igbo ekenekwa m unu onye na-ekene bụ apọstụl obinna chukwuma anọ m ebe na-ahazi ife anọ na mmụọ a na-ekwu ka omee gịnị ya na-ekpebi ihu ọma ọganihu ka a na-ekwu okwu ya eh? akwa na agwọ anọre bụ dibịa a dibịa abụkwa onye yi akwa ọcha maọbụ akwa red maọbụ blak unu dibịa bụ pastọ maka ịsụ oyibo isụkwa n'igbo ịkpọ mmadụ pastọ jụọ ya ka ihe ọ bụ n'Igbo. ụfọdụ si na onye ọzụzụ atụrụ na igbo o nwetụ omena akụkọ mana nke bụ eziokwu bụ na um, kedụ mmadụ mma ya e na-ekwokwu ihe ọma dị maka na-ekwokwu ya enwekwa afa ndị kacha na akwụkwọ na-ekpere ekpere ee ị na-efe afa ndị nọ n'akwụkwọ na-ekpere ekpere anyị na-eyuzu baịbụl eh? anyị na-arụkwa ọrụ anyị na-arụ anyị na-arụ ncha anyị na-eme nke ịchọ gị wee rụọ ọrụ ike iji ga gị ee tasịkị eh? nọ ihe ebe a bụ Achievers Secret Corner with Apostle Obinna Chukwuma I'm your host ee eh, a sị ka nkene unu taa bụ ụtụtụ taa bụ sọnde ee eh, si na ọ ga abalụ unu ọ ga-adịrị ụmụ na erie dịrị ụmụ na afọ dịrị mmanụ na nkwọ dịrị mmanụ na eke ee eh, ka ihe mamelu unu efe m kwuru ngwa ya gazie